nne ume igbo be anyị bịawakwanụ ọgụnụ na ha be anyị ọgụnụ na mfịọ be anyị onye di igbo ya ekwe m na onye di igbo biko ya ekwe m naijiria ba ya akpọgo nkụ agụụ juru gbakwa mbọ titi mpọpọrọ tipọlipọ titi mpọpọrọ ibe gị mekwere gị mewe mmadụ emebili nke nwunye ya ene fada ịnọbuje na-eti emegene na atụcha egwu ndị ọgbọ na-agba mbọ ịnọlụba ya achọ gịnụ jee fute ego fute ma ya nawabeghị na atụcha egwu Igbo o kabi amu oh oh